nne na nna m adọrọ m mkpụmkpụ chaa chaa chaa kama na ụmụnne m nne m mụrụ uh, uh, ụmụ 11 ụmụ 11 ahụ nwoke ọbụla nọ na ya ruo 25 years ọnwụọ hmm. nwoke ọbụla nọ na ya ruo 25 years ọnwụọ ụmụ nwaanyị wee bụrụzi isi amụọ m n'ikpeazụ hmm. nne m sị na mgbe a mụrụ m na-efe nya ha. wesị ekele ihe bụ efe enye ya ọ sị na m ya aghọta ya na ihe ọ na-abụ na nwaanyị mụrụ nwa nwatakịrị a na-adata ego efe nwa isi ya were nke a gotere nwata pawuda were nke a gotere ya ncha were nke a gotere na m adata ten naira na onye bịa ụmụ ndị nwunye dị onye gbara ọsọ bịa ha etisa na ama na nwa jizọs akị ekene eke gọrị nwa ewo ọtọ nụkwa bak emesịa ka m bịa letara gị nwa emesịa ka m bịa letara onye ga-alarie ajọrọ m njọ adị m agbata na mhm. maka na ama m o ndị nka mma mgbe gezie ntụrụ ana m abịa maka onye na-achị obodo a taa iru nka nke mma hmm. nke a na-eji iche mgbe anyị agụ koins hmm. ka anyị hapụgori koins ka anyị gụọ n'otu hmm. emesịa ka m gbariere gị okwu a maka afọrọ m nwere ndị nka mma ka ha ka ahụ nye ndị nji edi erika e ndị mmadụ a na-edibeti ịghọtago anyị mana ịfụnile kwuo n'ibu ifụ na ọha ka beelu ọkịrịka mana ka o yiri n'ime nne na nna ee eh, apụkwara m iche o apụrụ m iche ọnya ka akụ m jiri pụ iche e, mana abịa ebe ahụ abịa abịa na be unu enwere etu ochi si eri nne na nna gị okwu mgbe mgbe etolitejiri bịa ọ ga-esi okwu ebe nna m na-achọ nwoke ah, ebe nna m na-achọ nwoke ya anọchi obi ebe ọbụla nwaanyị si bute ya eh, ebe nna m na-achọ nwoke wee mụọ nwoke a nwa jesi ya jee gbagbakweri nwatakịrị nwekwana iwechi ya azụ ịma na ọ na-eme eh? and mụnwa batara abata abatara nwute alakiriti ọ gịnị mere na coronavirus abata ha Anambra ọrụ m chụrụ ya coronavirus eferego varavaravara na-abata Anambra iru oburu ụzọ kpọrọ ihe ugbu iru m hmm. ọ fụrụ ha n'iru m tọọ n'ọsị otu a ka obodo nya na-abịa dee otu a ka obodo ya na-abịa dị ya atọ n'ọba aka gbago n'ugwu wee mmadụ gwogwuo ndị ya ebutere na Anambra ma ihe ndị a niile ebutere na ihe nkechi imi na nkechi aka bụ nnọọ ka ọ bụrụ na ibe anyị na-eme ka anyị soro mee ka anyị wee nata ihe na gọọmenti ịghọtago ọnwa ọgbata ha Anambra otu onye o gburu na Anambra e, e, maka ihe a maara bụ n'ụwa bụ onye Igbo ma bụ Anambra ma bụ Imo maka ịsụkọta nke a mhm. mhm. ka ruo ya na ebi isi. mgbe m bịa bụ 1974 ka m bịara tupu ị akure tupu m akure 74 m bịara ka m ji wee mụọ asụsụ dị iche iche maka na bụ ebe igbo na ọ dịkwa ka mgbe m emepe ọnụ kita sụwa enugu steeti na nsụka ịyasị nsụka chire na orukwa mgbe m ji asụ Abakaliki egbufe isi aka ị ga-asị ma osi ebe e wee nweta nke a ị na-aghọtafụ mmepe ọhịa bụ njetere n'ụkwụ hmm. aghọtago e, echefukwana m onye obodo mbụ echefukwana m onye obodo e, netwọk m na-apụ apụ gekwa ntị gee ntị ofu m mgbe ị ga-ekwu ka ị mara ka m si ekwu abụ m onye Imo steeti bụrụ onye ezi awa ezi awa dị n'Ọsụn Lokal Gọọmenti Ọsụn Lokal Gọọmenti kọnetiri ijitanansa amaruru asa obiri ala ezi awa ụmụnwe ọkabịa itokwa awụ ide na ebe na-atọ dis adị the towns mekiri ọsụ Lokal Gọọmenti abụm onye ezi awa all this local eh, community mkpọrọ afọ na obodo ọbụla ịbatara sinin na-ejebe uwe ezu oke obere nwa ha otu a will lead you to my domot abụ m onye ogologo anaghị m ezo ezo n'abịa hmm. ọ bụrụ ebuka kama ibu ka eji anya ikpo nsị kama m ga-agba dị mkpa too ogologo ka gị ma atụnyeta m ọkụkọ mkpụrụ akwụ si shọt kwuo m otu a nra ka m bụrụ odogwu na odogwu na-epe mpe yes igbu m n'ọkpa ịhụ mgbe anya ọ bụghị maka ịgba mgba living in bondage bụ 92 anyị emetee n'aka before ọbata and onye chejiri sistem anyị ka ihe na-akpa n'ihi mgbe ahụ ewezụga na ịbịa weta ego n'ime kedu ihe na-akpa n'ihi ọ na-eji bụ izu ụka niile ịdọwa baro ị na-akwa dọwa trọk ị na-akwa iji weta ego n'ọnịcha gawa ọmụmụ ihe na nke Mike ihe. mmadụ gwara m na ihe a bụ ego mgbede ka m na-achụ hmm. mmadụ nyere m encouragement sị m jisi ike na ihe a bụ ego mgbede na ọ bụ ego m ga-eri na mgbede na nkụ onye kpara n'ọkọchị ka ọ na-anya n'udu mmiri ihe a gwara m mgbe ahụ bụ na nke a bụkwa mbido na nke bụ moto na-abịa maka 504 ahụ n'anya mgbe ahụ eji m ya gbakabụ kabụ ma ọ karịa mkpụrụ epụta na aba paakị na ọpa iwe ka ọnịcha nsị ha loduo m aba ma ọ loduo m owere na enwere m program na na eh, redio steshọn ebe ahụ kwankwa m ozugbo ha eloduo m were kọmishọna ha si m gaa iru obodo ahụ ka m tọọ ejekwa na paakị sị ha ha loduo m ozugbo na enwere m program na ebs ọnịcha eloduo m ozugbo ozugbo kwamkwa m agbara nnata sachasịa moto m dị n'ala na-ekwuru ụra mbọsị ike dị m eh, isi na trọk banye na 504 ihe o gosiri bụ na imere ntamimo dịka ụmụ ihe ndị agbụrụ a ndị agburu paakị ma ndị agburu trọkụ enweghị nke ị na-atụ egwu kịta maka na ije mbụ kedu ihe na-eji atụ egwu walụ n'ebe ebe ọ na-edebe isi ka ka hmm. e m nwa siri pụapụ enwere m monde ha nwa chineke nyere m hmm. ọkpọ mbụ ntie m isi m wee ruo ana hmm. mana aka m metọ ha ga ije ruo ana ebu m eti ada wee pụta ụwa kedu etu ọ dị isizi na nke a unu na Mike ihe dị mma na-eme wee banye na Nollywood maka na enwere ọtụtụ ndị nọ mgbe ahụ ndị bidoro n'isi mbido ahụ ọ dị ka anabatacha ha na nollywood mgbe nollywood pụtara kedu etu o si dịrị gị mfe ịbanye site na 1980 eh, mgbe living in bondage pụtara ka m kpọrọ mike si ya if you don't win them you join them ka anyị so ndị a na o ji enwe ihe ha ji amụta n'aka anyị anyị nwa ga-enwekwa nke anyị ji amụta n'aka ha ka anyị were mixie wee banye na upgrading ọ sị m na onye nya zụrụ azụ na ya ma nje n'aka ya ịmụ ọrụ hmm. wesị na m ji ejekwa ọ sị m jee gbaa atachi m jee ka kwụọ m ụgwọ n'ọnwa hmm. ndebezi onwe nkọmacha akpọ m ọrụ njụọ ha kedu atisi ya nọ na ya akpọghara m atisi ndị sọm si na livin bondage onye ọbụla ha kwụrụ m ma ejebe mix ya mụ na ha wee mix ya anam agbagote onye abụla na m ga-anakpu mana orubeghị gịnị ka ị na-ekwu hmm. aga m anakpu mana hmm, orubeghị anụkwuru m na ndị ọrụ unu na-ada e, nwere mgbe ọ ga-abụju imewe dịka agadi nke e, karịrị ọ e, bụgodi na m na agadi nnakpụgodi taa na mma na-eri nri ọ hmm, nwụzie nkụ gasịrị ụmụ osisi dị agha na epu togozi eto ha etochala ya na-ekwuzi ebe ha mịa kịta eje eh, ah, eh, m ribe penshọn tupu na-abanye mmewe eh, ụmụ ihe ejije kedu onye na-elekwasịrị anya mgbe unu manifest onwe dị onye nlekwasịrị anya onwe onye nna asị ka m mee ka ya my own system dịrị onwe iche ndị nọ tupu unu apụta ndị tupu anyị apụta bụ zebu Zebudaya Okorigwe Nwogbo alias 430 yes onye bụ onye anyị na-awọchi na tv mgbe ahụ mhm. mgbe ahụ ị na-enwe kọlọ tv black and white tv ihe a na-ekeghị ọkpọ n'isi ghọtago eh. ọ dị mmadụ ka m na-elejere anya ka m na-ene nje nenesi anya ma abakwa onwere o nwere onye a nwa chọrọ ibild my own system hmm. o nwere inauguration njere n'Enugu onye a kpọlitere ụfọdụ eme ka ọsụ ọbịa nke nke eme ka chi wetara onye nke eme ka mụnwa chi a na-emegazị ya m were microphone wee jụọ ha that means nrụsị ọrụ a na-akpuo onwe ha eji eme ka uwe ọ bụrụ ihe mwute nwụsị nye ahụ nwe onye ga-emiteti mee ka uwe ezu oke asị m ọnkụ na ebe mụ siri bụrụ ọkụ ibe bụ n'ilu ahụ mụ na-atụ n'oge ehi ahụ ọ bụrụ otu ndị dị oke otu ndị dị daba mba ọnwụ ihe Chineke kere n'ahụ be proud of it ị na emere e Chineke onye ụgha o doro m anya na onwere akụkụ baịbụl ọ ya abụ ịgụba ọ sị gị baịbụl asị gị detụ m ire n'ime ihe niile si anyị nwee olileanya ehe m nwa na anyị nwere m olileanya aka nje atọ ọpụ ihe na ogologo then o nwee anybody ị na m ama ntozi ihe etozi ogologo akaụntụ ụmụ onye as one of my greatest enemy na onye ahụ na-eme baịbụl okwu ụgha mm. yes olileanya dị n'ime ihe niile mm. otu a ka baịbụl si dee ya